wakanze

Just come, no intimidation. I no limitation. Just come, no intimidation. No matter what they do, do. No matter what they talk, talk. Me, I go, they move for Koro Koro. Nothing go stop me, Sarah, Sarah. Mm-hmm. everything they enter. Oh. Even if you never blow, make you still do good music.